Jọn isi nke abụọ n'ụbọchị nke atọ ọlụlụ nwunye dị na Kena nke Galili nne Jizọs nọkwa n'ebe ahụ wee kpọkwa Jizọs ya na ndị na-eso ụzọ ya bịa n'ọlụlụ nwunye ahụ mgbe mmanya vaịn kọrọ nne Jizọs wee sị ya enweghị mmanya vaịn Jizọs wee sị ya Nwanyị, gịnị ka mụ na gị nwekọrọ oge awa nke m aka abịarughị nne ya si ndị na-eje ozi ihe ọ bụla o si unu mee meenụ ya ma a dọbara n'ebe ahụ ite nkume mmiri isii dị ka ime ọcha nke ndị Juu dị na-anagide fakin abụọ ma atọ n'otu n'otu Jizọs sị ha were mmiri gbajuo ite mmiri ndị a ha wee gbajupu ha n'ọnụ o wee sị ha kupụta ugbu a pụgara onye isi oriri ha wee buru ya ma mgbe onye isi oriri ahụ detụrụ mmiri ahụ ọnụ nke ghọrọrị mmanya vaịn ma ọ mataghị ebe o si pụta ma ndị na-eje ozi ndị kupụtararị mmiri ahụ mara onye isi oriri ahụ wee kpọọ onye na-alụ nwunye ọhụụ si ya onye ọbụla na-ebu ụzọ adọba mmanya vaịn ọma mgbe ọbụla mmadụ ṅụbigasịrị mmanya oke o wee dọba nke jọkarịrị njọ gị onwe gị edebewo mmanya vaịn ọma ruo ugbu a Jizọs mere mmalite ịrịba ama ya niile nke a na Kena nke Galili wee maa ka ebube ya pụta ìhè ndị na-eso ụzọ ya wee kwere na ya mgbe ihe a gasịrị ọ rịdara na Kapanọm ya onwe ya na nne ya na ụmụnne ya na ndị na-eso ụzọ ya ha wee nọgide n'ebe ahụ ọ bụghị ọtụtụ ụbọchị ememe ngabiga nke ndị Juu wee dị nso jizọs wee rigoro jerusalem o wee hụ n'ụlọ ukwu chineke ndị na-ere ehi na atụrụ na nduru na ndị na-agbanwe ego ka ha nọdụrụ ala o wee chere ụdọ mee ụtarị wee chụpụ ha niile n'ụlọ okwu chineke ma atụrụ na ehi ahụ ọ wụsị ego ndị na-agbanwe ego kwụkwa tebụl ha iru ọsị ndị na-ere ndụ chịpụ na ihe ndị a n'ebe a unu emela ụlọ nna m ka ọ bụrụ ụlọ ahịa ndị na-eso ụzọ ya chetara na edere ya ri n'akwụkwọ nsọ sị ekwere ụlọ gị ga-eri ya ya mere ndị Juu zara sị ya ọ bụ ihe ịrịba ama gịnị ka ị na-egosi anyị ebe ị na-eme ihe ndị a Jizọs zara sị ha kwatu unu ụlọ nsọ a n'ụbọchị atọ m ga-ewelikwa ya elu ya mere ndị Juu sịrị ọgụ ọrụ abụọ na isii ka eji wuo ụlọ nsọ a gị onwe gị ga-ewelikwa ya n'ụbọchị atọ ma ya onwe ya na-ekwu okwu banyere ụlọ nsọ nke bụ arụ ya ya mere mgbe e mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ndị na-eso ụzọ ya chetara na o kwuru okwu a a wee kwere ihe e edeworo n'akwụkwọ nsọ ya na okwu Jizọs kwuru ma mgbe ọ nọ na Jerusalem n'ememe ngabiga n'ememe ahụ ọtụtụ mmadụ kwere n'aha ya n'ihi na ha na-ahụ ihe ịrịba ama ya niile nke ọ na-eme ma Jizọs onwe ya araraghị onwe ya nye n'aka ha na ntụkwasị obi n'ihi na ọ maara mmadụ niile ya na n'ihi na ọ dịghị ya mkpa ka onye ọ bụla gbara mmadụ ama n'ihi na ya onwe ya maara ihe dị n'ime mmadụ